nne nna ọláti yẹ agwa arịwa ọkwọdịna agwa arịwa ya bata na nwafọ na-adị egwu na nwafọ na-adị egwu na-eme eri na ife na-eme na ife ọláti ji mmanya na-eme na eze ya abata na ịkwesị bata. iya bata biko, ko ngba ngba iya bata o de adịwara e e na e ya iyi abata ịgbara taa tọzde naịtị adịwara na ya ọ lati bata wee were mmanya wee na ya ife ụtọ nna na-ekwu elizi ekwu ekwueli o ihe abata na ọ lati ji mmanya emere onye ọbụla arụ nwanne nwanne nwanne nna ya na-alụ karịkwa mma mbata ụgwọ eziokwu nna o ji mmanya na-emere onye ọbụla arụ iyi abata nsị na ọ lati ji ebe a na-ewere mmanya na-emere adịwara ya ozugbo ha na-ekwu na ya ikwu otu a ime nna m ga-abụ mmiri ka m ga-esi wee na mmiri gị na-eze gị bụ mmiri anna na ịmụrụ ogidi na mmiri azụrụ na mma onye bụ my problem na ọ na ọ nọbise nkọm ịghọtago onye bụ my problem na ịbara mmiri kịta nna emeghe na mmiri na-eje ịghọtago mgbe igwuru ofe ka ụzụ nna na wafọ a na-enwe ya abatarịrị a na-esi na na-eme na ogiri na-ekwu mmiri mmiri ga-abata nwere ee E, m ga-abatara nwa ọnụ na agba bụ na bara na aga mfụ na nwere ka m batazi ọnwa ya imiri ya ịgbana mma anyị nnabata ịgbana mma ya onye gwa ịgbana mma anyị mma ogidi ojúdi ebu tẹ́tẹ́ nna aga m elo nwere ka ebe nna nwafọ ogidi ogidi mba m ga nwere ogidi bata n'oge a na-enwe nwanne m nwanne 你弯弯，我都。嗯，呀，跑偏了偏。当当呀，跑偏了偏。当那个，当。